ọma na-ege ntị anyị na-ekele chineke onye mere ka anyị dị ndụ n'ụbọchị taa achọrọ m ka anyị kelee chukwu n'ihi na onwe ndị gbara mbọ ka ha dị ndụ ruo n'ụbọchị taa mana ha ahụghị onwe ha otu ahụ ka onwe gị bụ nwa afọ igbo ebe ọbụla ị nọ abụkwala onye na-anaghị ekele chineke inwe ike si kedu ihe ị ritere bido na jenụwarị ruo na disemba mana ihe kachasị mkpa n'ime ihe niile bụ gịnị ndụ nke dị nke ahụ bụ ofu ihe gbara ọkpụrụkpụ nke ọ ga-abụ ọ bụ na icheta ya ikele chineke maka ndụ gị maka ezinụlọ gị echefukwana na ọ bụ m adaeze onye ọ na-abụ gị na ya n'oge igirigi ma gbata nke ndụmọdụ ee ana m ekele unu ụfọdụ ezinụlọ ndị ụfọdụ dubatara ozi si na ezinụlọ ha enwego ọṅụ nwee udo nke ahụ bụ ihe nke ọ ga-abụ m naanị obi a na-adị mma n'ihi na nke a bụ ihe chineke chọrọ na ezinụlọ niile ka udo na-achị achị ọ bụ na udo dị n'ezinụlọ ọ bụ na ọṅụ dị n'ezinụlọ achọrọ m ịgba gị na ọ na ezinụlọ enwe obiọma ọ ga-abụkwa ihe ga-apụta ihe n'obodo tupu ị mara ya ebe ị na-azụ ahịa udo adị ebe ahụ n'ihi na gị onwe gị nwere udo n'ezinụlọ gị udo adị ebe na-azụ ahịa udo adị n'ebe ị na-arụ ọrụ udo adị n'obodo anyị bụ naijiria ọgbaghara agaghị adịzi ọzọ ma ọ bụrụ na ekwensu agba mbọ mee ka udo ghara ịdị n'ezinụlọ ka otu i chere na obodo ga-adị ka bụ ofu ihe nke oge igirigi na-eme n'ezinụlọ ndị mmadụ n'oge dị ka mgba ya mere unu niile ndị na-eburu oche nọdụ ala na-ege ihe anyị na-ekwu ọ tọrọ m ụtọ nke ukwuu ama m na eburugogo oge oche n'oge dị ugbu a na-eche ihe adaeze ga-ewetara gị a sị gị nọsi ike ọ dị mma amaara m na ụmụ nwoke ụfọdụ a anọrọgo ugbu a na-asị ha adaeze ke nke ị ga-ekwu maka ya n'ụbọchị taa ị ga-ekwu maka ndị nwaanyị ka ị ga-ekwu maka ndị nwoke ka aha bụrụ ya ụmụ nwaanyị anọrọkwa na-ekwesị achọ nke ikwuo maka di m ụmụ nwoke si achọ nke ikwuo maka nwunye m egwu atụla gị onye ọbụla nwere ihe nke anyị ga-ekwu maka ya n'ụbọchị taa n'ihi na ihe ọbụla bụ ihe na-ebute esemokwu n'ezinụlọ ma ihe na-eme ka udo ghara dị bụ ihe anyị na-agba mbọ iwepụtasị n'otu n'otu ime ka ọṅụ na udo wee dị na mariji na alụmdi na nwunye gị ya mere n'ụbọchị taa ke ndị anyị ga-ekwu okwu maka ya anyị ga-ekwu okwu gbasara nwaanyị na nne di ya nwaanyị alụbatara n'ezinụlọ na nne di ya ama m na ụmụ nwoke obi atọgo n'ụtọ ugbu a n'ihi na ị chọrọ ịma ihe a ga-agwa nwunye gị maka nne gị ahụ nke o nwere ike n'otu ụzọ ma bụ nke ọzọ ụdị adịghị n'etiti gị e, ya na nwunye gị ma ọ bụ na ha na-ebi ọfụma anyị ga-amacha ihe niile nke na-akpata esemokwu n'etiti nne di na nwunye nwa marakwa otu ụfọdụ ndị nwunye nwa si eso nne di ha na otu nne di si eso nwunye nwa ha ka aha bụrụ ya ugbu a ihe anyị ga-ekwu okwu ya bụ nwunye nwa na nne di kedu ka esi ebi o doro m anya dokwa gị nwa anya na enwere ezinụlọ ụfọdụ ọ ga-abụ na a na-ebi n'udo ụmụdi ụmụdi na ụmụnne ya ụtọ dị n'ezinụlọ ahụ ma di ma nne ya ma nna ya ma ụmụnne ya ndị nwoke na ndị nwaanyị eji obiọma biri na-aga n'iru mana alụbatazie nwaanyị ọgba aghara adị kedu ihe kpatara nka onwekwa ezinụlọ ụfọdụ na ọgba aghara dị n'ime ya alụbata nwaanyị udo adị anyị ga-akpa ihe niile họrọzie nke ka mma n'ihi na a ga-egosi gị nke dị mma gosi gị nke na-adị mma kedu nke ị chọrọ ịghọrọ mana uche obi m ihe igirigi ndụ na-emewo ka igirigi mmụọ nsọ bata n'ime ezinụlọ gị ọ bụ ofu ihe gbara ọkpụrụkpụ nke anyị na-achọ ka ịnọ ya nke dị mma ka anyị ga-achọ ka ị họrọ ka ebe ị na-anọ dị ala ugbu a biko nwanne m achọrọ m ka itinye onwe gị n'ọnọdụ nne di gị nwa bụ nwunye nwa ka njigodo onwe mma atụtụ otu a ndị ugbu a ka m ama atụtụ ejikwa onwe gị na-ama atụtụ wee mụọ nwa wee dị ime buo afọ 9 months ọnwa itoolu wee mụpụta nwa bidotawa ahụhụ dị iche iche mmiri ama ama anwụ acha m ebe m na-agbagharị na-azụ nwa na-azụ ụmụ oge ụfọdụ n'ala Igbo anyị ndị nna anyị gaa ahịa eke aga ahịa orie aga nke afọ aga nke nkwa na-agba mbọ dị iche iche ime ka ọ dịrị nwa ha mma ndị ụfọdụ zụrụ ụmụ ha ruo na mahadum ndị ụfọdụ azụọ nke ha ree ala ji mee ka gịnị ebidoro ya ahịa maọbụ dupu ya obodo oyibo ọ bụrụ na nwatakịrị agbacha mbọ niile nwaanyị agbacha mbọ niile nwatakịrị ahụ etopụta o wee sị na o ruola mgbe a ga-eji oge ụfọdụ ọ bụ ndị nne di ya ya bụ ndị na-agba mbọ si nwa ha ahụ mgbe o ruola lụọ nwaanyị ọ bụrụgodo na nwa ha achọghị itinye enwegodo anya n'ahịa gbasara ịlụ nwaanyị ọ sị lụọ nwaanyị kedu ka ọ ga-adị ọ bụrụ na nwaanyị a tara ahụ a zụchaa nwa ya wee mekwa ka nwa ya nwee ike lụbata gị dịka nwaanyị n'ime ezinụlọ ọ nabata gị emechazie ọ bụrụ oge ọ na-agaghị enwezi udo nwaanyị ahụ jiri mgbe ọ dị na agbọghọ gbaa mbọ dị iche iche wee mee ka gịnị nwa ya ezinụlọ ya bulite oruzie mgbe ọ ga-eme ka ọ nọrọ ala ṅụọ mmiri jụrụ oyi oru mgbe ọ ga-awụ ahụ ahụ na-egbu ya mgbu ka ọ nwee onye ga-asị ya mama ka a gaa ụlọ ọgwụ mama ka e ka o si eme gị ọ bụrụzie oge a ga-eji wee mee gịnị gbaketa ya azụ maọbụ mee ka nwa ya nwoke a bụrụ onye ga-elepụrụ ya anya biko nwaanyị ibe m achọrọ m ibu ụzọ jụọ gị si ọ bụrụ gị nwa bụ nwaanyị dị ụtọ kedu ka ị ga-esi wee nabata ọnọdụ dị ụtọ nke a bụ ofu echiche ị ga-eche ọ bụrụ na ichecha ya ị marazịa si ị na-emeta ọfụma dịka nwunye nwa ka ị na-emebi emebi ana m emeta ọfụma dịka nwunye nwa nwaanyị a o kwesịrị ka ọ nabata ka ihe dị otu a na-eme ya nwaanyị tagoro ahụhụ dị otu a ka ahụ bụ ofu ajụjụ gbara ọkpụrụkpụ nke nchọ ka ị onwe gị tinye onwe gị akpụkpọ ụkwụ nwaanyị a ma ọ bụrụ na ọgụ gị bụ onye tagoro ụdịrị ahụhụ ka a ga-emezi ka ị mara agwa ị ga-esi otu ị ga-esi wee soo ya bụ nwaanyị n'ezinụlọ ka ị ga-esi wee nabata nne di gị n'ezinụlọ ọ bụ eziokwu n'oge ụfọdụ ọ naghị abụcha nwunye nwa bụ ya na-achọ okwu nne dị ụfọdụ ọ bụrụ na imee ihe ọma enwe ụdị ihe ị ga-eme ọ dị ha mma mana adaeze ebe a m nọ ihe m chọrọ ịbịa kwuo okwu ya abụchaghị agwa ọjọọ mama na-akpa n'ihi na amaara m na gị nwa bụ nwa agbọghọ nwere oke na ọrụ dịrị gị dịka onye umeji ya ka dị ọhụrụ ime ka ihe chọrọ imebi emebi dị na mma karịa mama katawagoro ahụ tupu ị mara ihe na-eme otu o si echezi echiche abụghị ka isi eche gị nwa umeji gị ka ga jigide ilu jigide iwe karịa mama achọrọ ka ị mara na ọbụna dị ihe ọbụla mama nwere ike ime gị ga-eme ka ịkpasu ya agwa ọjọọ biko achọghị m ịbịa gawachaa na agwa ụfọdụ ndị mama na-akpa mana ma atụpenyekwa azụ kwuo okwu ụfọdụ n'ebe ahụ mana ihe niile nwaanyị ibe m gị nwa ka m na-achọ igwe okwu n'ụbọchị taa ama m na ị na-anụ ihe m na-ekwu ọfụma ọfụma kedu ka ị ga-esi wee soo mama ma ọ bụrụ na mama abụrụ nwaanyị na-etinye anya na ihe niile n'ezinụlọ ọ bụrụ na mama abụrụ nwaanyị bụ onye na-achọ ka ọ bụrụ ya kwuru nke nwa ya ga-eme n'ihi na otu ike a bụ ofu ihe ndị nne anyị ndị nne di anyị na-eme ọ bụrụ na ha abụrụ onye na-etinye anya biko a ma eji onwe mmara gị atụtụ dịka m na-agwa gị oge niile n'oge igirigi na ihe niile nke m na-ekwupụtara gị ọ bụrụ na ọ bụ 100 pasent 80 pasent bụ ihe si ihe m ga-asị na m gabigoro maọbụ ihe megoro n'ime ndụ ya mere ọ bụghị naanị ihe a gụrụ n'akwụkwọ maọbụ gịnị mana 80% bụ nke si na ndụ m wee mee nke nchọ ka chineke si n'ime ya wee metụ ezinụlọ ụfọdụ ezinụlọ ndị igbo aka wee mee ka udo wee chịa achị ya mere gịnị ka m na-ekwu okwu ya nne di m bụ nwaanyị a na ofu n'ime ụmụ nwaanyị ndị nke anyị na-ekwu gwa si onye a bụ Margaret nwaanyị siri ike nwaanyị nwaanyị na-agba mbọ ọ bụrụ di m ọsị ikwe onye aba nne di m bụ nwaanyị ikwu onwe ya aba nwaanyị ji onwe ya aba mba eme ọnụ nwaanyị a maara amara n'obodo ọ ga-abụ ọ pụtakwu okwu onye ọbụla kwanye ugwu mana gịnị na-emezi nwunye nwa ya nke mbụ ụzọ onye nke eburu ụzọ nụọ tupu anọ otu ahụ ka nwaanyị a ji wee mee gịnị na-eso nne di m bọmba tụ bọmba ọ bụ na nwunye nwa ya mee otu a osikwa otu ahụ si nne di m mee otu a nwunye nwe ya esi otu ahụ sokwa ya nne di m siri ike nwaanyị ọ na-achọ e, e, e, ihe a bụrụ ee ọ sị gị na ihe a bụ ee ọ sị na nke a bụ ihe ọ chọrọ ọ gwa gị na ọ bụ ihe ọ chọrọ ọ bụghị nwaanyị na-ama ọnụ jijiji ma ọ na-ekwu okwu mana gịnị ofu ihe bụ ihe ịma aka nke m nwetara mgbe m na-achọ ịlụ di dịka m gwara unu na alụrụ m di n'ebe e, obodo m si pụta n'obodo obodo dị m iya eji ụkwụ ala si ebe a gaa na nke ha ọ bụghị a na-eme agara ogologo okwu mana achọrọ m ka ị nọrọ ọfụma ka ị gee ntị ya m na n'ihi na ọ bara uru rie nne nọsi ike enwe n'ebe ọ bụla ị na-eje ana m mma dịka m na-ekwu nne di m bụ nwaanyị ọ bụ mgbe a na-achọ ịlụ mama m maara onye ọ bụ ọfụma ha niile nọ n'ọgbakọ ụmụ nwaanyị n'ofu ụlọ ụka ka anyị niile na-ekpekọta ụlọ ụka abịa na ihe dịka ọgọst mitin a na ụmụ na-adị agbakọ ụmụ na-ewepụta onye ọbụla na-ebupụta ihe na-eme n'ezinụlọ ya ndị nne di ga-abịa gbaa gbaa ụmụ ha akwụkwọ ndị nwunye nwa ha akwụkwọ si lekwa ihe nwunye nwa mere maọbụ nke ọzọ tupu ị mara ihe na-eme ọ bụrụ ikpe na ezinụlọ na ụlọ ụka a na-achọ ka eme ka udo dịrị n'etiti nne di na nwunye nwa ya mana nne m na-agwa m si ebe ahụ ị na-achọ ego ugbu a ofu ihe a ihe na-eme n'etiti nwunye di gị ahụ onye nke isi na nne di gị a ị ga-eche na ị ga anọnwu n'ezinụlọ a maka nwaanyị nsị a mama ọ bụrụ na nke ahụ bụ okwu amara m na Jehova ga-ewere ọnọdụ n'ihi na abịa nwa onye mụ na ya na-agaghị ebinwu n'ike chineke abara m n'ezinụlọ ahụ ghọta ụdịrị mmadụ nne dị nwa chineke mere m amara mara ka m si wee soo ya bido n'ụbọchị mbụ ihe nwaanyị a na-akpọ mbụ gịnị egovin ụmụ ya ndị nke nwaanyị tupu ị mara ihe na-eme ma ndị nwaanyị ma ndị nwoke na ezinụlọ ahụ na-akpọ m egovin ruo ugbu a na-agwa gị ihe a bụ afọ iri na ise egovin ka ha na-akpọ m n'ezinụlọ ọ bụrụ na agwa m gbanwere ha agaghị na etu ha ọ ka bụ akpọtụ ya ewepụ aka mana amaara m ka m si wee soo nwaanyị ihe niile ahụ bụ ihe na-ebute okwu m were nwayọọ wee tuo onwe m ala mee ka gịnị mara ka m si soo ya ka ihe niile na-aga ọfụma ọ naghị alaiki onye na-eme mpako m wee tuo onwe m ala mee ụtọ a dị n'etiti mụ na ya mgbe ọ na-achọ ọ na-arịa ahụ akpọrọ m ya gbagote ebe m bi na Lagos ọ gbagota Lagos ama nke si wee soo ya oge niile anyị lekọta ya achọrọ m ime ka ị mara na otu m si lekọta ya esi dị m otu a lekọta nne mụrụ m n'afọ dịka a ga-asị na m maara na nwaanyị a ọ gaghị arụ ahụ ọ nwụọ mgbe o jiri n'ihi na ọ bụ ọnwụgo ugbu a afọ ole ahụ mụ na ya nọ elekọtara m ya ọ dị ka a ga-asị na mma na nwee ihe na-achọ ime n'ihu lekọta ya ọfụma na legos ebe a ọ bụrụ na anyị mkpọrọ ya jee ụlọ ọgwụ ama ka m si eso ya ọ bụ na ahụ ọ na-eji ahụ ụfụ n'ihi na ahụ adịghị ya na-ekwu okwu ụfọdụ ga na-agbakasị obi mana achọghị m ịma mara na ihe niile a bụ gịnị onye ahụ na-afụ ụfụ ka ihe ị chọrọ ka o mee na-eso ya otu dị mma mgbe ụfọdụ ọ gwa gị okwu ọ ga-awa gwa gị ị ga-akpacha anya gwa di gị si biko mara ihe a ga-eme ya n'ihi na mama na emezi nsogbu n'ihi na amaara m ụfọdụ ihe m gabigara n'oge ahụ ụfọdụ ụmụ nwaanyị ụfọdụ ugbu a kachakwa ụmụ bi ugbu a agaghị esi otu anagide ihe ndị ahụ o nwere ofu ụbọchị nke mkpọ ya na-eje n'ọgwụ ọ eziokwu na m na-elekọta ya ihe ọ chọrọ ka ọ na-eri akwa dị iche iche m na-akwara ya na-elekọta ya ma mgbe ahụ dị ya ma mgbe ahụ siri ike emechaa ka ahụ dị ya mma ọ ka ọ na-achọ ịlaghachi nsị ya mba ọ gaghị ala ka ọ nọrọ zuo ezigbo ike na Lagos ọ chọọ ịla nsị ya mba mama achọbeghị m ka ịla ugbu a nọrọ zuo ike o ruo ofu ụbọchị m kpọrọ jee ụlọ ọgwụ ka anyị jee chekie mara otu ahụ dị ya anyị na-alọta ha adịchago ya mma anyị na-alọta ma m na ọ na-akwado ime ihe ga-eme ka iwe wee m n'ụbọchị a ka enwe ike kpọla ya n'ihi na ọ gbago mbọ ọ bụla o nwere ike ịgba ka a kpọlaa ya ka ọ laa mmasị ili di ya ka onye legidere ya ịhụ na ụdịrị ihe ahụ bụ ịhụnanya ọ hụrụ n'ebe di ya ruru na ọrụrụ na nwoke nwegoro anwụ ọ na-asị ili ya ka onye ga-elegide ya n'ihi na ndị nne anyị na ndị nne di anyị ha na-achọ ị na-anọ n'ụlọ a na-achọ ịpụta apụta ogodo nke bịara ọmụgwọ tupu ị mara ihe na-eme na ọ chọọ ịgbara alawa mana n'oge ahụ gị na ya nọ kedu ihe ị na-eme iji mee ka obi dị ya mma ndị ụfọdụ na-achọ ịlawa n'ihi gịnị otu nwunye nwa si akpaso ha agwa n'ụlọ ha lechaa ya asị biko ọ kara mma na m gara nọrọ n'ụlọ dị m karịa na m bịara ebe a mmadụ a na-emewasị m obi n'oge dị ka nke a ọ dịghị otu ahụ ebe nke m nọ n'ihi na ya onwe ya bụ onye na-achọ ịla mana mụnwa bụ onye na-achọ ka ọ nọrọ ka o zuo ike n'ụbọchị ahụ anyị nkwa ya n'ụgbọala na-alọta ọkpọ m sị ee ụbọchị niile ichie ndị na-enwe ihe na-adị n'ime ya na-enyegharị mmadụ ọgba aka ya si amamesi gịnị ọ sị ee a sị m ichie ofe enweghị ha ga-eti ya n'ime anụ aga anụ ya azụ aga anụ ya ya ihe niile a enwe nke mere eme nsoke otu o si ma ọ sị m ee nsoke ewele iwe m lawa n'ụbọchị ahụ lara oji nwa ya takịrị di m si biko lekwa ihe mama kwuru achọ m ka gị na ya ji ya sewe okwu ọ eziokwu na ihe ọ na-eri na ihe niile ọ na-eri ọ gọrọ aga ya mana achọrọ m ka anyị nyejuo ya afọ ugbu a enwere ihe mmadụ ga-awa bụ na imere ya onye ahụ okwu eziokwu by force nara m ego jebe ebe a na-ele anụ jee buru ofu katọn chikin chikin ngoro fu chikin fufu chikin fufu chikin one katọn lọrute ngokwa gizzard ume anụ ọkụkọ goo ya ebe o buru ibu bịa goo azụ azụ mmiri a na-akpachasị ahụ ya akpachasị eji esi pepe sup goo ihe ndị a zụọ ihe niile eji esi ya bata n'ụlọ sichaa ofu chikin ofu ogbe chikin anụ ọkụkọ a na ga egburi ihe ime afọ ya tinye ya ose tinyechaa ya ihe dị iche iche mezie ya bụrụ ha niile otu ahụ m si wee mee ya yechaa ya dọnye ya na efere buru ya bupụta kpọọ mama sị mama nne eyela mama abịa na daịnị ọ bịara ole ihe ọ hụrụ ofu <laughs> ofu ozu ọkụkọ sị ya <laughs> mama eti egwu gịnị bụ nke a nsị ya mba kwesịghị na onwe ihe na-ata biko achọrọ m ka ị tara m anụ na tara m anụ biko ọ sị nwatakịrị ya ele ihe a ga-eme dị ka iwe wee gị ewe ee eh? ihe a ga-eme ka iwe wee gị ihe njikwa okwu ahụ ka ị kpọọla m bịa kpọla m achọrọ m ịla bịa kpọla m dapụ na amụsị eh, ruo ugbu a ị kwesịrị ịghọta onye nwunye nwa gị na ihe niile ahụ na-ekwu nwa amarago gị mana na ọ ka ịla ka iji e eme mana na ihe abụọ agwa gị bidokwa tụbiwe ya tụbi ọchị bụrụ onwe ya n'ụbọchị ahụ aka m ji lekọta nne di m tupu ọla laa akwa niile m nwere akwa ọbụla m na-azụ tupu ọ bịa Lagos ma tupu ọla ala m zụọ akwa m ga-azụ nke ya ọ bụrụ na ọ dị m gara ahịa ịzụ ọzọ Holandis ọzọ nke mama mụnwa ga-agwa ọ bụrụ na ijighị ego nke mama biko hapụ igoro anyị ofu akwa ahụ ka ọ ga-eji eji amara anyị amara na vileji n'obodo e, a ka na-eji ama atụ ugbu a ọ bụrụ na nwunye nwa na nne di ya nwe otu asị asị bụ nwunye nwa Godlin na iwu Godlin na nwunye nwa ya a ka ji ama atụtụ n'ụbọchị taa mgbe mama na-akwado ịla ekere m ya isi kechaa ya isi ọ tụgharịa azụ ị ga-eme ya sị ị ga-akpọba ya chee na ọ bụ nwa agbọghọ kwara ya akwa dị fited akwa mara ezigbo mma mama larụrụ ụlọ kpọọ ụmụ nwaanyị ibe ya kwuo okwu maka m anọ m na Lagos ọ na-akpọtụ na vileji ka m rutere ahịa niile mama na-aga ma ahịa eke anyị ma nke orie ma nke afọ ma nke nkwọ mama gazuru n'ahịa niile gwa ụmụ nwaanyị ibia ka m lọtaziri ekeresimesi nwanne m ọ na akwụ ebe niile ihe niile ọwụ na m kpachapụchara anya nke otu ahụ na-eme ọ bụrụgo ntu ndị mmadụ na-akpọ m n'igwe na-asị ah, ndị hụrụ m n'ime ahịa mbi ezoghị asị mama kwukwere okwu go oh, mama si ka ekele gị na imere nke a n'ime nke ọzọ ọ bụ ọ bụghị nke a ka mma karịa na nwaanyị ya ga na-ekwu ọwụ nka ọwụ nke ọzọ ọ chụsasịala ezinụlọ omena ka ụmụ di ya na nwunye nwa ya omena ka nne di ya na ụmụ di ya dị nke nwoke onwe nke si n'ofe ụzọ aga ezi aha kakwanụ mma karịa ego kedu ihe na-ebu gị isi oge ụfọdụ ọ bụrụ okomoko ka anyị nwa bụ ụmụ nwaanyị na-eji emebisi ihe ụfọdụ kedu ihe na-ebu gị isi mana na ọ bụ nwoke bụ ugwu gị ka nwaanyị nwoke bụ ugwu gị ọ bụrụ na ị nọ ugbu a elụbeghị di ma ị gị ilu di ị ga na-agba mbọ dị iche iche ndị ụfọdụ ga-eji ụlọ ekpere a na-ahụ ha anointed water anointing oil a na-ekpe ekpere dị iche ịkụọ dry fasting 3 days ịkụọ 7 days ebe ị na-eme ka ịchọta ị ịchọtazie ya bụ di ma ọ bụ chineke abọtara gị bred tụnye gị ya bụ di chezie na oruole ruola mgbe ị ga-eji wee kwụrụ mee ka nne di gị obi na-agbawapụ ya mana na ọ bụ nwaanyị a bụ nwoke nwaanyị mere ka di gị bata n'ụwa na ọ bụ nwaanyị ekwesịrị ibu ebu cheta na ọ bụ ọ katawago ahụ na ọ nwere ike obi karịa n'ụwa o bie 20 afọ iri abụọ maọbụ afọ iri iri atọ maọbụ iri anọ n'ụwa ndị ụfọdụ nwere ike ọ bụrụ afọ abụọ afọ atọ ịmabeghị ole Chineke kenyere ya ị na-agbawasị ya obi ị maara na ọnụ o jiri kwuo okwu nwere ike ire n'ụzọ dị mma maọbụ n'ụzọ dị njọ Ngozi o nyere gị dịka nne di m ọ na-agba mbọ oge niile ọsị nwa m nwunye nwa ga-emere gị ahụ nke ọzọ nke ọzọ amụrụ m ụmụ dịka m gwara unu enwere m ndị nwoke nwee ndị nwaanyị ụdị ngozi o nyere m echeghị m na enwe ihe ga-eme ka ajọ nwa ajọ nwunye nwa bata n'ezinụlọ n'ihi na mkpụrụ onye e kụrụ bụ ya ka ọ na-aghọrọ ka ahụ bụ ihe anyị na-ekwu ụbọchị niile mana itinyezi ya n'omume ọ naghị ekwe anyị omume nwaanyị ibe m ana m ayọ gị biko wetuo obi nne di m gọzigidere m n'ihi na nwa mbụ m bụ nwoke amụrụ m ụmụ ịsaa nke mbụ bụ nwoke bịa mụọ ndị nwaanyị nọ tupu ndị nke ahụ mana gịnịzi ọ na-agọzi m oge ọbụla na ọ chọrọ ọ ga-alọrọ m ụwa ngwakwa na oge niile ọ sị m na ọ ga-alọrọ m ụwa si ya na alọrọ m ụwa amụọla m ụmụ nwaanyị anọ na ihe m chọrọ nwoke si m na ị ga-alọrọ m ụwa ọ sị m lekwa onye ihe ọma niile ị mere m otu niile isi mere m m ga-alọrọ gị ụwa nwoke ma dapụ n'ọchị na-amụsa amụ ị ka nne di m nwụsịrị orughi afọ ịbụọ ndị ime mmụọ nwoke ịbụọ ofu mgbe ụmụ ejima abụọ ụmụ ejima abụọ ka m nke a bụrụ ihe ịtụnanya ngọzi nke na-esite n'ebe nne di nọ ndị ụfọdụ na-agba mbọ dị iche iche chee na ọ bụ ike aka ha ma na ngozi ahụ nke agadi nwaanyị ahụ nyere ebe ị nọ ga-aga n'iru mee ihe dị iche iche ejikwa m ihe ọzọ n'aka ihe dịka nne nne di m nwere nne di ya m nwa hụrụ onye nke ahụ oge niile ama m ka ndị nwunye di ya e, ndị nwunye di nne di m ha si elekọta ha elekọta mama ha bụ n'oyibo asị na ọ grandmọda di m nne di m letara nne di ya ọfụma nke mụ nwa jiri anya m ọfụọ nwaanyị ahụ na-agọrọ nne di m oge niile bụ gịnị nwunye nwa ga-ele gị nwunye nwa ga-ele gị ya mere ọtụ ya n'anya na nwunye nwa ya bụ onye na-elekọta ya n'oge niile ọ dị ndụ nke ahụ bụkwa ọfọ ọ ga-agọrọ gị onwe gị ma ọ bụ dịka ọ gọrọ m nwa na nwunye nwa ga-ele m ọ bụkwa na gịnị onye na-anaghị emebe ọfụma otu akwa ka ọ ga-esi gọrọ gị sị ihe ị mere m ya ruokwa gị aka amaara m na nne di ya ahụ bụ otu a ka o sikwe nne di ya ahụ ka ọ na-agwa ya na nwunye nwa ga-ele ya ka o sikwe na-agwa ndị nke ọzọ ndị nwunye di ya ndị nke ọzọ si ihe unu mere m nwunye nwa ga-eme unu n'eziokwu ka m na-agwa gị ka alụbatara m na-akpa agwa m ndị nke m ndị nke ọzọ alụọkwala nwunye ha ụmụ ha alụgokwa nwaanyị ịhụ ka esi e, elekọta ha ugbu a ọwụ ha na-ekwu okwu ya ndị ụfọdụ a na-echeta ịlọta ụlọ ndị ụfọdụ amaghị ịtụ ụtọ a na-atụ atụ ndị ụfọdụ ụmụ nwaanyị a nọ na atọ ikikere eze dịka m kwuru na mbụ ihe iji manyere mmadụ ka a ga-eji wee manyere gị ọ dị mma ọ bụrụ na ugbu a ka ị na-esonyere anyị ihe anyị na-ekwu okwu n'isiokwu nke taa bụ maka nne di na nwunye nwa ya anyị ekwugo ihe buru ibu amakwara m na ọtụtụ ndị nwunye nwa na-ege ntị ugbu a na obi amawago ọtụtụ ndị ma na ha na emeta ọfụma obi amawago ha ibe amakwa na mmụọ chukwu nọ n'obi ha ugbu a na-atụgharịsị kedu ihe m ga-eme ka mụ na mama dị na mma kedu ihe m ga-eme ugbu a ka nwaanyị anabata m dịka ezigbo nwunye nwa ka m nabatakwa ya dịka ezigbo nne di nke ahụ bụ ihe na-agba gị n'obi ugbu a mana achọrọ m ịgwa gị na ọ bụ ihe dị mfe na ị ga-eme ọ bụrụ na ị na-alụ ụlọ ugbu a ndị ụfọdụ anaghị alụ ụlọ n'ihi mama ahụ e nwụrụ ụmụ nwaanyị ibe m ndị na-anaghị alụ ụlọ iji ọha si chọkwara ịlarụ ekeresimesi ka oge unu si akwado sị biko agara m ịchọ ka m laụ mana nne m anwụgo ka ihe m na-ala ime onye nọ nga nwaanyị ahụ onye nọ n'ụlọ ahụ ike ya adịghị m biko ka m nọrọ onwe m n'ọdụ ije ebe m nọ nwanne m biko ka ha dị mma achọrọ m ka ị lara ụlọ kpọrọ ụmụ ya lara ụlọ ụmụ gị ahụ nke ị hapụrụ na ebe ibi ị chọghị ịkpọrọ ya ụlọ ka nwaanyị ahụ n'ihi gịnị ị na-agba ọsọ esemokwu gị na ya kpọrọ ụmụaka lọrọ ụlọ ka ahụ bụ ofu ihe ga-eme ka obi dị nwaanyị mma n'oge a ọ mara na ndị nke ya lọtakwara n'ihi na ala mitin abroad ịla ala krismas ịla ala nke ala nke ọzọ ịla nwanne m ọ dịghị mma o leruo anya ụtụ ibe ya na-atọ nwunye nwa ya anaghị asị lekwe nke m lekwe nke m ji bata o lekwa nke m tọọrọ m mama ihe na-eme ka ha dị ndụ ma ọ nwee ogologo ndụ ọ ụmụ ruru ihe ụfọdụ goo ihe dị mma ịmara ihe ndị na-adị ama ihe na-adịghị onwe gị mma enyekwala ya ihe yifọrọ ifo gụọrọ ya ihe dị mma ọ bụrụkwa na aka pụtara gị ego ihe ndị ma dị mma nke ị nwere n'ụlọ ka ị ma na ọ ga-amasị ya were ihe ndị ahụ larụ ụlọ sie nni dị mma mee ya nne di m ihe ụfọdụ ndị ọ na-ala ala mee salad mee nke mee nke ọzọ mkpọketa ya sị mama o teela were nke o teela were nke lee nke m chọrọ ka iri ugbu a ụtụtụ nkwado nri n'ehihie ọ sị ụnụ ọ ga-egbu m egbu na nri o bịa o eleghị imege m ka mụrụ m taa awụ m ụmụaka ihe niile ahụ ọ na-ekwu ya ime na gịnị obi dị nwaanyị amụ mgbe ụfọdụ wepụtacha anyị niile dị anya enweghị m ike ịlọta ụlọ m laghachiwa nne dị na-edupụ m anya mmiri a na-akpasisi ya n'anya biko achọrọ m ka ọ bụrụ ihe abụ ihe nne di gị ga-eme ma ọ na-ala ị na-alaghachi ọ bụrụ na ị laghachi ịlarụ ụlọ n'ekeresimesi a mee ka obi dị ya mma kpọrọ ya gagharịa agagharị ọ bụrụ na ị nwere ụgbọala tinye ya n'ụgbọala kpọrọ ya gagharịa ebe ndị ọyị gị kpọrọ ya gaa n'ama egwuregwu kpọrọ ya gaa ụlọ ụka ụlọ ụka ọ na-abụ isi ụtụtụ ọma ọzọ oyiri ihe masịrị ya shi mgbala pịafee ruo na ụlọ kpọrọ ya baa ka ikuku kọndishọn gị metụ ya n'isi buru ya n'ụgbọala bata n'ụlọ ụka ọ ga-ela ịkpọrọkwa ya laghachi n'ụlọ sie nri dị mma yere ya ihe oyiye chiere ya nke osisi mee ka obi dị ya mma biko ọ bụrụ na ime nke nwanne m enweghị onye ọ ga-abụ ọ bụ mmadụ ọ na ọ gbara ọrụ ọ na ọ bụ ajọ nwaanyị a na-ata ntị ya ata mmadụ ka ọ bụ achọrọ m ịgwa gị na agwa isiri kpasuo ya otugo onwe gị si buru bịa ka ọ ga-esi so gị iburu bịa ọfụma nwanne m ọbụladị onye ọbụla ọ bụ ọbụgodu na obi ya bụ okwute chineke ga-agbanwe ya marakwa na o nweghị ihe ị ga-eme n'ike aka gị tupu ị laa yọọ chineke mgbaghara jikwe n'ekpere so ihe niile ka mama nabata gị ọfụma ikpe ezigbo agwa agwa nna agwa gị ugbu a obi mama gị agbanwe n'ebe ị ọ bụ ogo dị ere na o were ego gị dị ka ajọ mmadụ ofu ụbọchị ka mgbanwe na-eji adị n'ime mmadụ chineke ga-eme ka ọ ghọta onye bụ ka udo wee dị n'etiti gị na ya ị bụrụkwanụ ọ bụrụ na ị bụ nwaanyị batara na tichasịa di gị na ụmụdi gị n'ihi na e nwere ụmụdi ha na di ha na-ana adị na mma ụmụdi ha na nwunye nwanne ha nwoke na-adịghị na mma kemgbe ị batara naanị gị bụ onye naanị ụmụnne gị bụ ndị na-abịa n'ụlọ gị enwe nwa di gị a ga-ahụ ebe ahụ nke bịara oge eru abalị abụọ buru akpa ya gbalaga o nwere ike iji ha ọnụ si ala wa mana anya lere ya ele ọ na n'ụlọ <laughs> ya n'ọwa ịkọ ọ na-agba n'ala nwanne m ebe ụdị mmadụ ahụ isepụ aka na ya nne dị m n'ụbọchị taa bụ eziokwu na ọ nwụgo nwanne mana m nọrọ na nrọ nwa ihe ọbụla ọ chọrọ ịkọwa maọbụ ihe ọbụla chọrọ ime ana m anọ na nrọ ọ bịa gosi m si lekwa lekwa ka ụmụ ụmụ ya anaghị ahụ ya na nrọ mụnwa bụ onye na-ahụ ya na nrọ gbasi m biko lekwa ihe dị ụta lekwa ihe dị ụta nkwupụtazie ya onye ọbụla ewere ya otu ahụ tupu ọ nwụọ ọ kpọrọ ụmụ ya niile si ha unu ọhụrụ egovin ndị nke na-alụbeghị nwaanyị onye lụbachi ịlụ nwaanyị ya kpọtara egovin ebe ọbụla ọ nọ ya lụ kpọgara ya egovi ọ sị ee were na ọ mba were na otu ahụ ọ gwa m sị ọ chọọ ka ite ya ka esikata ya esigharịwa onye asịrị n'elu onye ọzọ esiri na onye m ikikere ahụ n'ezinụlọ awụ nwunye ya nke mbụ mana ikikere ahụ bụ ike e nyere ya mere nwanne ọ bụrụ na na ndụ gị ihe ọma dị otu a emebe n'ime ndụ gị maọbụ n'ime ezinụlọ gị ya bụkwa ihe ị chọrọ ka ọ na-eme ka udo wee dị n'ezinụlọ gị biko na-enwe agwa dị otu mama gị nwaka m chọrọ ịgwa nke ugbu a biko ọ bụ eziokwu na ịbụ ezi nne onwe gị gị nwa mụrụ nwa gị nwa bụ onye zụrụ gị nwa bụ onye lụbatakwara nwatakịrị nwaanyị abụ nwunye nwa gị n'ezinụlọ dịka ọ na-arịọ gị biko gbaghara ya nnabata ya ka aha bụrụ ofu gị na n'onwe gị n'ihi na ọ bụ aka nne kwuo aka ekpe aka ekpe akwụ aka nne ịmara ka isi eme na-adịghị mma ịmara ihe bụ ihe ọma marakwa ihe bụ ihe ọjọọ ịmara ka si eme na-adị mma biko wepụ aka na ya ayịya ọka nna ya ekpere nna n'ala ọ bụrụ na iji aka ọma soo nwunye nwa gị mana ụmụaka ugbu a oge ụfọdụ ihe a na-ahụgasị n'obodo maọbụ site n'ihe onyonyo dị iche iche maọbụ ihe a na anụgosi ụwa emepeela anyị ugbu a karịa ka ọ dị n'oge unu ahụ achọrọ m ka ịghọta nka ihe ụfọdụ bụ ihe na-emezi ka ndị nwunye nwa na-akpagharị agwa otu ụfọdụ mgbe ụfọdụ ọ bụrụ enyi ha na-eso eso mgbe ụfọdụ ọ bụrụ ihe ha letara na onyonyo ma nke a gatara n'ọdị iche biko gbaghara ya ma mara ka ị ga-esi wee so ya ka ihe niile dị mma kpaa agwa dịka ezi nne ị ga-ahụ ya n'anya ejila ike na-etinyecha anya na ihe niile ya na nwa gị na-eme n'ihi gịnị ịmụgo nwa gị nwa gị agaghị alụ gị ọ nwere onye lụkwara gị papa lụrụ gị alụ marakwa na ndị nwe gị wepụrụ aka wepụ anya papa nwee ike lụọ gị wee nwee ike lekọta di ya dịka ị na-eme nka onye nwaanyị ga-agosi gị ị nweekwenu nwunye nwa gị lekọtazie gị ka nka inwe obiọma ọ bụgodị ire na mgbe ihe niile gabigara ebe ọbụla ị nọ obi esie gị ike na ị nwere ezinụlọ gị nọ n'udo nke ahụ abụrụ ya ya mere ebe a ka anyị ga-adọbiri ya n'ụbọchị taa na ihe gbasara nwunye nwa na nne di amaara m na ihe niile anyị kwuru n'ụbọchị taa na ụlọ anụchago ha niile amaara m na mmụọ nsọ chineke igirigi chineke awụsago awụsago ezinụlọ gị amaara m na udo abatago n'ezie ọ bụrụ na ị na-akwadobe na ị gaghị ala ụlọ laa ụlọ letara m nwaanyị ka ị na-eme nke onye nwaanyị ga-agọzi gị ka ị na-eme nke ya onwe ya ga na-agọzikwa gị ngọzi niile a ga na-apụtakwa ihe na-amụwanye amụwanye ezinụlọ gị ị na-enwela aṅụrị otu a ka a ga-esi dọbiri ya n'ụbọchị taa echefukwana na ọ bụ mba adaeze onye ọ na-abụ onye na ya